Igbo ndị ọma ekene m nke onye chere ya zelu o nwere ihe na nọ na m na-eche maasị ihe a na-ekwu na agha Biafra na agha ha agwụgwụ agha ha kwụsịbe ihe ha kwụsịrị wụ agha egbe na mma na ngwa ọgụ agha nke ha na-anụsa Biafra kịta agwa. agha nke mụnwa kpọrọ economical wọ maka kedu ihe ị ga-asị mere na kemgbe Tinubu rigoro n'onu ọchịchị bụ prezidenti kịta ka anọ na ugbu a na awụ n'renin mana shọpụ na-agba ọkụ kịta ka echi ọgba taa bifo ịma ihe na-eme tupu ịma ihe na-eme ọzọ agbagokwa idumota ahịa aha idumota idumota market a wụ ndị igbo ndị igbo wụ ndị juru na ya ọ họwụ ndị juru na ya mana a sị na ihe a ga-eme anyị ugboro one ka anyị nwee ike mụrụ akụ. otego Nnamdị Kanụ na-ekwu ihe a si unu ehiweziri n'ụlọ ọrụ unu abụ ahịa unu, unu ehiwezina na mpụga n'ezi. A na-esi n'ụlọ mara mma tutu a ama. Butenụ ihe u ọrụ unu na ya na n'ala Igbo gọọgọọ. Ihe a wụ ihe Ojukwu gwara ndị Nnewi. Ọ gwara ha ya tee tee ka anụchara ọgụ Biafra. ihe a ka ya kpatara ị na anya a ga-agụta nnewi ha na ebudo na onye ka iji fụ e, e, e, nkwọ nnewi etu a ka ha si bido nkwọ n'obere n'obere ha na-eme ya tupu ugbu a kịta a na-anụzi a na-anụ maka nke ya ịnọsin aha ya ndị anyị na-anụ mgbe anyị pere mpe a na-emekwe advertisement ha na redio mgbe ahụ mgbe ahụ telivishọn kwana mgbe a na-ene telivishọn na redio ka na-anụ ya nna anụ kutis kebụl kutis kebụl ị na-eweta ọkụ a nakwa anụkwa ogbu awa special quality chọba super yoko super yoko ogbu awa special quality hiwe n'unu a sị na ụzụ na-amaghị akpọ ogene ya na ịgba anya n'ọdụ ha anaghị eburu ụlọ ọrụ ha hiwe ụnụ na afụgo a na-eme na Lagos kịta ọ na-agba ọkụ ọ na-agba na-agba na-agba hiwe nụnụ ihe na bụ unu ọnwụ na unu amaghị eme unu na ndị ewe anya unu garuo ha nso jụta ha ka ka si eme nwee ike ike na-atụ uche na-asị unu hiwe ya ndị ga-ego ya nka nka nka hiwe ya ị na-arụpụta ihe dị mma ọ nwa mgbe nta ka ị ga-ata ahụhụ ahụ tutu amata gị ọfụma amata gị ha ga-esi ebe niile ha si ha nọ ma ugwu awụsa o ma gịnị ha ga-esi ebe ahụ na-abịa na-abịa egoye na be unu be anyị be anyị ya ozi m nwere ikwu na ihe ọkụ a na-agba na ọ gbazie n'ebe ọ dị ukwuu nke a na-agbara kịta na na idumọta 14 buildings 14 buildings bụ ihe gbara ọkụ kedu ihe na-agba ọkụ anụwa kedu ihe na-etinye dị ọkụ kedu ihe na-etinye dị ọkụ m ga-ahapụ unu ka unu lere ihe onyonyo ọkụ ahụ ọ bụrụ na anyị ga-amụrụ n'akụ ka anyị mụrụ nụ maka na a sị na agba mbụ ọkụ n'ogwe agba abụọ ya akụ n'ogwe apịazara ogwe akụ follow a development closely in the Dumota, Lagos, where fires raged more than 14. This right now, you can see the fire is raging. We cannot even stand where I am at this point. Um, everywhere I've been condoned of them generally, but standing here is like um, standing in front of the sun. The fire is raging and it's really, really hot. You can see behind me the whole street have uh, got have been gutted by fire. Dosemu, recall that weeks ago we were saying we were here when some other um, buildings were gutted by fire in this Dosemu area of Lagos Island, and this has happened again. Of course, this particular building that is still burning collapsed. We hear or we were told that um, a fire, the fire because of the fire incident is as a result of. Um, Uh, someone who was who threw away a generator filled with petrol at the penthouse, and before you know it, the fire spread to every building in this place of, uh, as a result of that action. And so, we are about four buildings right now have collapsed. This one collapsed right, just right in front of us. It collapsed in front of us. Another one collapsed inside. So four buildings have collapsed so far in this area, and it's appalling because we've been here before. This is not the first time uh, fire is happening on this Lagos Island axis. Of course, the recent one was uh, this one at the and the next street at Breadfruit Street as well. Fire incident happened there yesterday, which got uh, which destroyed properties worth billions of naira. And of course, this is a situation that calls for urgent attention. Right now, the Lagos State Emergency Management Agency is destroying buildings. They started from there destroying some buildings and they are moving on to the other place, destroying other buildings to create space for the firefighters to effectively fight this fire that has been raging. This one, this one has gone down before, now it came back on. And so you can understand the intensity of the fire that happened in this in this area. Goods worth millions of naira have been destroyed as a result of this fire that happened uh, this, this morning.